Isi nke anọ ihe nke abụọ mere elele ya mmadụ niile maara na ụfọdụ ndị bara ụba bụ ndị akpịrị iwepụ ego nta mee ihe ọ bụla adịghị ekwe ha unu chere na obi dị eze ahụ mma n'ego niile nke o tufuru iji gbuoro elele ya ụlọ imezikwa ya na ịzụ ngwongwo ụlọ niile nke o tinyere n'ime ya nke kachasị ebe ọ bụ na o mere ya onye isi n'etiti ndị ohu ya eze ahụ nwụọ ọ gaje iwere ọnọdụ ya dịka otu a na-eme n'obobo na Bọni emesịa gịnị bụkwa uru nke o ritere n'ihe niile ndị a ọ dịghị uru ọ bụla dịrị ya kama naanị ntụfu ihe ndị a niile mere ka obi na-elu ya ilu mgbe niile ma ọ dịghị egosi n'ihu ya na obi dị ya otu a naanị ihe dị ya mkpa bụ otu ọ ga-esi mee ka eleli ya nwụọ ebe ọ bụ na amaghị ihe ọma bụ eze a maara aha ya ọtụtụ mmadụ ndị sitere n'ebe dị anya dịkwa iche iche na-aga n'ụlọ ya ịchọ inye aka ya mgbe ha nọ na mkpa otu ụbọchị otu onye kọrọ ya akụkọ sị na ala ndị a na-akpọ Ikoyi nke dị n'elu anyị na otu agadi nwaanyị dị onye mụrụ otu nwa nwaanyị dịka otu mma ya siri dị ahụ ọkụ na-adakwasị onye ọbụla nke hụrụ ya n'ihi ahụ ịma jijiji olu ya dị ka olu otu anụ bi n'ọhịa a na-akpọ anị ma ọ bụ anịbo ihu ya na ntutu isi ya dị ka nke nwaanyị ahụ ndị bekee sere na foto a na-akpọ mamed ebe ọtụtụ mmadụ agaghị ama nwaanyị a n'ihi na akpọrọ m ya mamed aga m akpọ ya ihe ọtụtụ mmadụ na-akpọ ya ha na-akpọ ya mama ịkọwa dịka otu arụ ya siri dị mmiri ọbụla nke tasara ya n'ahụ na-akwachapụ n'otu ntabi anya n'ihi otu ahụ ya si akpọ mụrụmụrụ ndị bụ ụmụ agbọghọ ga-agụ akwụkwọ a ga-echeta otu o si eme ha ma ọ bụrụ na ha sachaa ahụ tee mmanụ mgbeleke bịakwa kwasa mmiri n'ahụ otu ya bụ mmiri si akpachapụ. ọ bụrụ na nne mmadụ na nna ya na ụmụnne ya niile nwụrụ unu maara oke mmekpa ahụ na ihe mgbu nke a bụ nye onye ahụ ma naanị ịhụ nwatakịrị nwa agbọghọ a ga-eme ka onye ahụ chezọọ ihe mgbu niile n'otu ntabi anya nne nwa agbọghọ ahụ aha ya bụ nwaọgọ ziri ozi n'ebe niile na onye ọbụla chọrọ ga-alụ nwa ya na-akwụghị akụ ma ọ bụ ngọ nwaanyị ma ọ bụrụ na onye ahụ nwere ike imezu ihe ole na ole a ga-asị onye ahụ mee ndị niile buru ụzọ gaa adịghị onye lọtara n'ihi na ihe agadi nwaanyị ahụ sere olu alegele na-achọ ka ha mee bụ ihe sikarịrị ihe niile n'ike ma onye ọbụla chọrọ ime ma o mechaghị ha niile olu alegele ahụ egbuo ya rie anụ ya ọkwa ọbara ya naanị nri ya bụ ọbara ụmụ mmadụ n'ihi na o jiri abụba ugo ya bụ nwa ya nwaanyị kwere ụmụ ikorobịa ibudu nke a ga-egosi ụnụ na mmadụ ọbụla sịrị na ya gaje gaje ije alọghị alọ n'ihi na nwa nkịta gaje ugburu gaje ọnwụ otu ụbọchị eze were akụkọ nke a kọrọ elele ya nọgide ya ka ọ gaa mgbe niile ọ dịghị ekwe ya zuru ike kama ọ bụ ịgwa ya okwu banyere ada agadi nwaanyị ahụ o kweghị agwa ya ihe pụtara ndị gara na mbụ kama ọ na-agwa ya ka a ga-asị na ọ dịbeghị onye jerenụ elele ya wee jee were ihe a kwa ndị mụrụ ya ha jụọ ya ma ọ na-achọ ije ọza ha sị ee ha achọghị igbochi ya n'ihi na ọ bụ site n'aka ya ka ọnọdụ ha jiri dị mma dịka otu ọ dị elele ya na-eme ngwa ngwa na-akwado ihe niile ọ ga-eji jee ugbu a ka otu ihe nnụnụ ahụ nke bupụtara ya nka nyere ya gaje ịbara ya uru tupu elele ya ahapụ ya n'ụbọchị ahụ ọ kpụrụ mmiri gbụba ya bụ elele ya na ntị nke a mere ka ntị ya tapee ka ihe ọbụla nke ụmụ anụmanụ na-ekwu ghara ịdị nke ọ naghị anụ ya mere otu ụbọchị mgbe ọ na-aga ahịa ịzụkọta ihe niile ọ ga-eji jewe ọ nụrụ ebe ụmụ anụmanụ na-ekwu sị na ugbu a ka eze anyị gaje ịnwụ n'ihi ọ dịghị onye ọbụla jere ịlụ nwa nwaanyị ahụ ga-alọta n'udo mma nke nwatakịrị ahụ agaghị ekwe onye ọbụla hụrụ ya ka ọ ghara ịchọ ụzọ otu ọ ga-esi lụọ ya ma imezu ihe niile nke nwa ọgọ ga-achọ ka onye ahụ mee bụ ihe tụrụ ọnụ nke ukwuu n'ihi ya onye ọbụla gara aghaghị itinye ndụ ya otu nnụnụ si na onye ga-enwe ike imeri agadi nwaanyị ahụ ga-abụ onye nwere ike ịkpọta ụdịdị mmadụ dị iche iche dịka ndị ozi ya aha ndị ahụ dịka otu nnụnụ ahụ si kwuo bụ anya anya afọ afọ atịmkpara mkpara nkọ ntị ntị anụnụ a anya n'ihu ọ na-atụ n'azụ ebe ọ bụ na aha onye nke ikpeazụ karịrị ogologo aga m ede ya dịka otu esi akpọ ya n'ụzọ dị mkpirisi ya bụ ana anya nke a bụ isi ihe ejiri nye ha niile aha dị otu a onye nke a na-akpọ anya anya ihe niile nke dị ya n'ahụ bụ naanị anya ntị ya mkpụrụ aka ya mkpụrụ ụkwụ ya ihe niile dum bụ naanị anya ọ dịghị nke ojighị ahụ ụzọ otu a otu a nke a na-akpọ afọ afọ bụ naanị afọ ụmụ ihe niile nke na-adị mmadụ n'ahụ dịkwa ya n'ahụ ma ihe dị iche n'etiti nke ya na nke ụmụ mmadụ ọzọ bụ na ndị nke ya niile gbachara gburugburu dịka akpa nwechara ime mmadụ nke a na-akpọ Asịmkpara dị ogologo karịchaa mmadụ niile bi n'elu ụwa ọ dịghị mmiri ọbụla nke ọ na-adịghị eji ụkwụ agafe n'ihi na otu na otu ọbụla mmiri ahụ siri dị ogbu ma dịkwa omimi ọ gaghị eru ya n'afọ ọ bụrụ na o dilara ala n'okporo ụzọ naanị site n'ebe ụkwụ ya dị ruo n'ebe isi ya dị ga-ewe ọga ije ihe dịka ụbọchị asaa ọdịdị ogologo ya bụ ihe ịtụ egwu na ihe ahụbeghị atụ ya okpu ntị bụ aha nke e nyere onye nke a n'ihi na ọ dịghị ekpu okpu na ekesha isi kama ọ bụ naanị n'akụkụ ntị ọ bụ mmadụ nke gbaragharị n'omume ya ọ dịghị ebi n'otu ebe naanị ihe bụ ọrụ ya bụ ijezu elu ụwa ebe ọ bụla o ruru ọ bụrụ na ndị bi ebe ahụ enweghị mmiri o mee ka ha nwee mmiri site n'ikpupu okpu nke dị n'akụkụ ntị ya mgbe ahụ mmiri ga-esi n'akụkụ ntị ya hupụta mgbe ụfọdụ ọ bụrụ na ụmụ mmadụ na-achọ ka o gosi ha onye ọ bụ ọ ga-adaba n'ime mmiri otu na otu mmiri ahụ siri dị ukwuu ọ ga-aṅụ tacha ya burukwa ya n'ime afọ ya ndagwurugwu niile dị n'elu ụwa abụọ anya na mgbe ochie ma ụfọdụ n'ime ha bụ okpu nkọ ntị nwụchara ha mgbe ọ nwụrụ ebe ọnwụ nọrọ ruo ya bụ na mba nke a na-akpọ amerịka ebe ahụ ka elikwara ya ili ya bụ isi osimiri ukwu nke kachasị osimiri nke a na-akpọ misisipi ma ọbụladị aha osimiri a nke si n'ebe eliri ya wụpụta dị ogologo ịzụpụta na ihe ọbụla gbasara ya bụ mmadụ dị nnọọ ogologo ogologo onye nke a na-akpa anya. bụ mmadụ a mụrụ n'akụkụ ụwa ebe anyanwụ na-adịghị eru ka unu wee mara otu oyi siri dị n'ala ha mmiri ọbụla nke tapụrụ n'ala mgbe oyi na-atụ na-aghọ mkpụrụ mmiri n'oge dị ugbu a ndị bi n'ebe ahụ na-eyi akpụkpọ anụ ọhịa dị ka akwa uwe ha niile bụ naanị ajị anụ ọhịa ka ejiri mee ha ọ bụrụ na ụmụntakịrị anyị n'ebe a eje ebe ahụ ha agaghị enwe ike ijegharị ejegharị na-ekpuchighị akwa ma ọ bụ kpuru uwe dịka ha na-eme n'ebe ahụ oyi na-ekwupụ ụmụ mmadụ akụkọ ahụ dị iche iche ma ọ bụrụ na ha ekpuru akwa dị feriferi ọ bụrụ na oyi dị otu a dị n'ebe ahụ ugbu a unu lee otu ọ ga-adị n'ebe ahụ n'oge nke m na-akọrọ ụnụ akụkọ banyere ya a na-akwa anya anyị ọkụ gburugburu ọ dịghị eru ya ahụ ma otu unu ndị na-agụ akwụkwọ bekee ga-echeta ihe ndị bekee ndị maara ihe ọmụma sayensị nke ukwuu gwara anyị banyere mmalite mmadụ ha gwara anyị sị na mbụ mmadụ malitere ndụ site n'ụdịdị anụ ọhịa dị ka adaka ọ bụ ihe nke a ndị bekee kwuru mere m ji kwere na ihe e kwuru banyere onye nke a na-akpọ ntị anụnụ ọ bụ eziokwu site n'ihi otu o ji anụ ihe e kwuru ziri na o sitere n'agbụrụ anụ ọhịa nke a na-akpọ aghụ pụta ahụ adịghị anụ okwu ọbụla nke ekwusiri ike ma ọ bụrụ na agba ya n'izu ọ ghaghị ịnụ ya ntị anụnụ ahụ na-enwekwa ike ịnụ ihe mmadụ na-ekwu ma ọ bụrụ na onye ahụ nọ ihe dịka ọgụ maịlụ ise e kwuru sị na ọ bụ ifufe na-ebutere ya okwu niile ihe ndị a niile ọ na-anụ abụghị ihe e kwuru n'olu ike kama ihe e kwuru n'olu nro ka ntị anụnụ si anụkarị ihe ọ na-anụ ma ahịhịa na-eto ọ bụ mmadụ ndị dị iche iche a ka ụmụ nnụnụ si na ọ bụrụ na eleli ya enweta ha dịka ndị na-ejere ya ozi mgbe ahụ ọ ga-enwe ike ije n'ebe ahụ nwa ọgọ na nwa ya bi lọta n'udo ihe ndị a eleli ya nụrụ gbara ya gharị ọ makwaghị ụzọ nke ọ gaji iso ndị a niile akpọrọ aha ha anya anya afọ afọ okpu nkọ ntị a anya na ntị anụnụ ebighị n'otu ebe elelịa amaghị ụzọ ọ ga-esi jewe ebe ha niile bi n'otu n'otu otu ụbọchị mgbe ọ nọ na-eche ihe ndị a na otu ọ ga-eji jee n'ebe nwaanyị ahụ bi ọ rahụ ụra were rọọ nrọ na nrọ ahụ otu onye bịara guzo ya nso kọchasịara ya ihe niile ọ na-eche ọ metụghị elelịa n'ahụ ka a na-agwa ya ihe ndị a na nrọ onye ahụ gwara ya ka o buru ụzọ jee ebe ada ahụ nọ n'ihi na eleghị anya ọ bụ ya ga-ezi eleli ya ụzọ ọ ga-esi nweta ndị ozi ndị a ndị ga-eso ya jee mgbe o tetara echiche ihe ndị a niile were ju ya obi nke ukwuu ọ mataghị ma ihe ndị a niile nke ọ nụrụ na nrọ ha ga-enyere ya aka emesịa o were sị na ya ga-eburu ugodo ụzọ jee dịka onye ahụ gwara ya na nrọ ọ kwadebe ihe niile nke o chere ga-adị mkpa n'ije ahụ nne ya na nna ya achọghị igbochi ya n'ihi na ha chere na ihe ọbụla nke nwa ha mere ma ọ bụ nke ọ na-achọ ime bụ ihe mmụọ ọma gọziri agọzi ndị be anyị ebe a ka isi nke anọ ma bịa na njedebe chetakwa na akụkọ nke a anyị na-akọ bụ akụkọ nke sitere n'akwụkwọ a na-akpọ Elelia na ihe o mere nke onye dere ya bụ D.N. Achara ọkọ akụkọ ka bụkwa m onwe m maazị ọcha CK ebe olu m si na-adara ụnụ abụrụkwanụ na Ikenga Nation Presents podcast ị nwere ike isonyere anyị n'ihu oche na mmụọ site na izitere anyị ozi na akara Facebook peji anyị at Ikenga Nation akara Instagram anyị at Ikenga Nation yana akara Twitter anyị at Ikenga Nation ọ bụrụzikwanụ na ị chọrọ izi ozi dị aṅa dị aṅa ma ọ na o nwere akụkọ nke gị ị chọrọ ka m kọọ ebe a ị nwere ike zitere m ozi na akara Facebook peji nke m at ọcha tk akara Instagram m at ọcha underscore tk yana akara Twitter m at ọcha underscore tk eji m n'aka na akụkọ nke a m na-akọrọ unu na-emekwa unu obi ụtọ ee ruo izuụka ọzọ mgbe m ga-abịa ebe a iwetara unu isi nke isii ana m asị unu nke onye chiri ya zere nọ igbo bụ igbo onye ọbụla nọ dị mma ka ọ dị dịnụ